ndewonụ ndị be anyị daalụnụ igbo anyị abịa anyị bịara iweta ozi ọma maka ndị na-enwe biznes patina ibu nwoke ibu nwanyị inwe biznes patina tụkata ụmụ nwaanyị ndị na-enwe biznes patina ụmụ nwoke ya bụ opposite sex inwe opposite sex biznes patina ọ dị mma dị njọ mma gwa unu ka si wee dịkwa mma gwa unu ka dị njọ bizines pati na ịbụrụ nwaanyị nọ na di wee nwee bizines pati na nwoke chee ntị ka m gwa gị o nwere ihe dịkwa njọ dị na ya maka adị ama ama ogwa o inwe enye unu ga na-eme bizines na bizines senta unu unu na-atụ afịa unu na-elie na bizines senta unu unu na-art fim unu na ede na na um, venu ka ọ na site unu na-eme ebe ahụ ọ bụrụ na na o nweghị ihe dị aṅaa unu na-eme unu na-alụ kọntraktọ kọntraktọs unu jebe na saịtị ebe ahụ na-eme unu emenye bịakwute nso na ezinụlọ unu unu ebunie bịa nso maka ọbịa na-emebi ihe ọbịa ka anyị ji na-eweta ikpe eketa o mebiri nnukwute ihe anyị ekpekete gị ikpe agbawara anyị n'ọnwa gara aga nwoke wee chụọ nwunye si na ọ bụrụ ya tụbara ime ahụ na ọ bụ biznes pati na nwunye anyị ayọkata ya si anya chere ka nwunye mụọ nwa nwunye ekwetekwa si na amụọ nwa ya chuzuo ọgwụ ọbụla ka o mee DNA ipruvie rọng nwoke ju anyị ayọlidie ya bụ enyi okwete kịta obunitekwa ọzọ ọ nara afịa ruo ebunite ekechi okwu ya ka eji asị ikpe dabara anya ọ dabagokwe ọ na-afịazikwa arụ sepụnụ na aka enwe n'ofe ọkwa anyị akpọgo ya bụ nwaanyị wee sị ya ya kwụsịzịa n'iso biznes patina eji eme kọntraktọ ya achọta ụlọ na ala a na-ele ọkwa ụnụ na anyị wee kwuchie nye n'izu ụka gara aga ọ bụrụ izu ụka gara aga n'ọnwa gara aga wee kebie elufe ikpe tabibekwa kedu ka ihe a si wee mee maka ndị a mgbe anyị kọrọ ya okwu ebidogokwa ọzọ obidogokwa ọzọ ya bụ nwaanyị nụrụ di aka dịchara di ya obido na-awagharị na-eme kọntraktọ si na pa na um, afụta ana na-ele na-afụta ụlọ na-ele na-akpụta aja na-eme latrat uwe wee bụ na dabata n'aka onye ọganyala onye ọganyala a na-ego ụlọ ebe niile ọ bụ oji ego acha ana ọfụkwara ana nsụ ya bụ isikwana na a na-ele a na-ele ogogolie isikwana na a na-ele ụlọ ele ogogolie ya ka m ji asụ ndị ji ego nọkwa n'ụlọ n'ụlọ ka ọ nọ n'ala igbo wee na-akpa mkpamkpa wee bụrụ obu ego acha ana obu ego acha ana o wee dabalị ya na nwanne anyị nwaanyị nwanne anyị nwaanyị a ya na ya mgbe niile fa na-eje n'ebe a na-ele ana na-alụ aka unu amago ka esi ele ana ejebe ile ana na-alụ aka ee oke nke a dị ebe a dị ebe a mgbe niile o buru ya n'iru moto na-eje ka egolo ana na-achọta pasinja na-achọta kọstọma a na-ele na-achịkọ ego nwaanyị wee baa ụba wee jide ego lụọ ụlọ na bedie lụchacha ụlọ lụrụ ebe niile lụọ ya gburugburu lụọ die ụlọ maka aka adịchara die ka ọ fụzi na nwunye ya akpata gị ego osizi anya anya rapụzi ya obido mmebekwe jelosi si ya na ya na nwoke na-ayụzi maka ihe kpatakwa o ji wee sizi anya rapụzi ya bụ nyanya esoziri maka mgbe niile nwoke ebue n'iru moto a na-awaba n'ime ọfịa ebe a na-enye mana ebe a na-ego ana na na-adịba na ebe m ọfịa maka ebe a na-egocha ana ma ebe a na-ego ụlọ mgbe niile o bie na moto ka di na nwaanyị fa na-aga di ya wee sị na ọchọzi ya kwụsịzi ya maka ọ na-anatakwu leti mgbe niile ọ na-anata leti na-esi nri abalị ụmụaka anabachaga na-eteta ụmụaka falizie nri ụmụaka eh, a na-alarụzi ụlọ ụfọdụ ga-akwụ ọnụ na di ya si ya biko kwụsịzịa ịlụtago ya achọzi m ihe m ji ekwuru ihe a na ihe nwoke ji wee bido gbaka wee si na n'ime nwunye edu nke ikpeazụ na ọ bụ nwoke ahụ tụbara ime mụ na nwaanyị na-akpụrụzi nwoke bata n'ụlọ na-esi na-arụ na asav na-enye nwoke fa na-eli na-amụli amụ na-adagharị na-adakwasị onwe fa ifugie ya ka m ji asị ịbụ na inwe biznes partner gị medebi ebe ahụ kedu ole esim ọ na-emezi ebede a na-eme mmemme o nwee right ịbịa maka biznes partner ị ga eme nwunye invite mana onwere ihe ha na-eme nnọọ n'ọnụ mkpụrụ ọkụkọ nkụ ya onwere ihe ha na-eme ịkpụrụ ya na-abịazibe di gị n'ụdị gịnị wel ọkụ ifuru e ịnụ dị ọsị gị kwụsị bizinesi ahụ ị na-eme na ọdịgo mma ị kwesịrị ịkwụsịzi anya ọ bụrụ maka na ọ na-akpatazi ihe kịta osigo na ọ bụrụ ya mụzi nwa ibu n'afọ ibu n'afọ si gị gị pụba gị pụba gị pụọla ya gị pụọla ya bie ị na-asị na ịlụrụ ụlọ na ịlụrụ ụlọ ọ sị gị kpọkala ụlọ kpọkala ụlọ ma gị pụọ bie omecheche ekebie ikpe asị nọ ka ị mụtuo nwa isi n'ụdị gị na emechie e jee DNA ka ị pruvu onye rọng aya obigo di gị ibidokwe na-eje ije aṅa kpọkwalị nwoke na-abịa n'ụlọ kedu ihe ị na ya abịa ọzọ o wee bidokwe n'ọzọ ọ gị na-eme ka ọnya ọnya wee na-abịakwa kedu ihe na-asịzikwala na-etikwe mkpu na-abịa na-akpasịla anyị na ọbịakwa ọzọ na ọbịakwa ọzọ na ọbịakwa na ọbịakwa ịchụpụ gị ọzọ ụnụ ịtala afụfụ lụọ ụnụ ịtala afụfụ lụọ anyị ma na ịlụrụ ụlọ mana na gị gị kwụsị ka ụnụ mebe bizinesi ọzọ gị kpọsaba afịa ọzọ lebe afịa akpa ife maọbụ maọbụ kpọsaba ihe mkpọsa na bụ unu meghere emeghe ọ sịkwa gị bịa ka ụnụ sibe họtelụ maka ịrụcha alụchichicha na shọpụ sewechichiche shọpụ lụrụ ebe sis n'irube di gị ọ gị gị bịa ka gị na ya lebe restọrantị tugede ijụrụ ajụ si na ego ahụ na afia kọntraktị ahụ a nchọta ya na chọta ụnụ ele n'ọnya ka mma n'ọnya na-enye gị ego debe gị arụ nwayọ anyị amago na ị na-eme bizinesi ahụ ma o nwee ka ọ dị ịbịa ize delu na nna n'iru moto nwoke ụbụrụ gị na-agagharị ebe niile unu afụgị ihe na-ewe dị ewe ọ bụ ihe di ya na-ekwu na zụtakwa afịa na mma na ọcha ọzi ihe nna-achọ ịgwa unu bụ ndị na nwechie biznes patina biko medebe na ebe ahụ mana mkpọbataziri ya nwoke n'ụlọ bịa na-esi nri na-asa ahụ ya na-adagharị na-amụli amụ bụrụ na ọbede ka a na-eme bụrụ na dedikeshọn ka a na-eme bụrụ na mmemme ka a na-eme ifuru na o nwezi ka ọ dị welu ndị na-eme famili na-aga unu ma ụdị dị unu mụta unu ma ụdị dị unu nụta ọ bụrụ di ma ọ ga-akwụwapụ gị ọnụ ọ ga-akwụ gị duga duga ọ ga-akwụ gị duga duga ị mara na anara edubete nwoke bịa na-esi nri na-asa ahụ ya na-adagharị bizines patina gị bizines patina dị mma ka asị nwee nye ọ dịrọ njọ mana iduzi edubetezie unu emechego nke ọfụrọ n'anya n'ụzọ unu mmeri bata n'ụlọ ọ dịghị ka ọ gara adị jelọs ee kịta ibunyenetagokwa ikpe ọzọ na obidogokwa ọzọ mana ọsịdo gị kwụsị ikwere akwụsị ikwere ege ntị unu afụgie ndị be anyị maka nwoke ajụgo kịta anyị akwalụpụbazia na ụcha ọzịkwata ọzọ osegokwe ka o si ese ndị be anyị onye rapụ ya ka ọ mụọ nwa ka eme di ka onye apụbagodi maka ojugo nwoke isi maka o si na ọ bụzi mma na-achụgharị ya mgbe niile emere ịgha ma ọkpụrụ mma na-achụgharị ya maka emeketa egbuo mmadụ mana onye a na-agwa okwu ekwere ege ntị ya kwụsịzi anya bụ bizinesi ka ebido ọzọ nke anwụ nke bara mmadụ isi olie nye bren ihe ịnọkata ịkpụrụ mmadụ nnọọ bata si na ọ bụ bizinesi patina ọ ọnọdụ ọ enwe ụmụ nwoke na-eme ya fanụọ nwaanyị ọ ike ọ bụrụ onye na-art fim nkịta ofu na ụmụ nwoke fana art fim o nwere rolu ọ ga na-epule onwe ike ọ bụrụ ndị na-amakụ ya na-eke isi ya na-esusu ya ọnụ na-adagharị n'elu bedị ọka bụ abụọ bịa mana ịnụzia gị onwe ike di gị anwụfụkwa gị mgbe ị na-eke isi na-adagharị n'elu bedị na-amakụ mmadụ ọ ya asịzina gị kwụsị ya ọ ga-asị gị nshi otu onye nụrụ di ekwesịghị ije na-eme ụdị nke ndagharị n'elu bedị na-amakụ na-esusu ọnụ o ezi o nwere olu ị ga na-ewelụzi di gị si gị kwụsị ya ịkwụsị ya ọsị gị kwụsị anyị kwụsị ya nwaanyị ji gaa na-eme ụdị nke ahụ a sị na ekene ekele ndị igbo bụ ikwe n'aka nwaanyị igbo dị na ha ekwesịrị ije na-amakụ mmadụ na-ezusu ọnụ asị mkpali amụ nọ ad asị nọ mkpali ọ ad mana ụfọdụ ụmụ nwoke ga-adịkwa jelọs wee nwere onye onye ị ga-anụtakwa ọsị gị mere gabi na ọ dị mma mana mejọriti ama nkwezi ama nkwezi onwe onye na-atọrọ let ya nwa onye anara atọrọ let kwa ịghọtago ụdị dị ịnụta shot nwunye gị na-akpọbata gị pati patina n'ụlọ ọ bụzi ihe dị njọ nshọt ka m kụzie nye ịbụrụ nwoke nabata ya ịbụ fuli ịbụ ewu akpụ akpụ onwe ihe dị iche kedu kedu nọnsensị bụ ihe nke ahụ kedu ụdị nọnsensị bụ ihe nke ahụ ọ bụ nọnsensị obi ya ka a na-abụ ọnụ akpọbatara gị ya anụkata onye enye ụmụ nwoke signal ụmụ nwoke ahụ itezie na ọ ebido na-akpọzi ya ebe niile ọ gafe na a na akpụ ya itinye na ọ ọ bụrụ na nwunye gị na-eme biznes onwe onye na-asọplai ya apịa ma mpa na-eme fa na-eme n'ihe ebe ahụ ọ dị mma ọ na-akpata ego nke famili n'ụzọ ịmara nọọ ịbịakwazi bịa na-ate ndị mmadụ na-agbakeli ya na na-eme ee eh, ịmago ọi sevisi ka ọgịnị ka mmadụ ama akwa ụdị nke ahụ mụ na onwe m kọndem kwalia o akọndem ume ya akọndem ume ya wee ịma ụdị dị na-anụ o ji wee kwe ka ịkpọbata ya o kwuo gị duga duga duga kwuo gị duga duga duga duga nshọtụ ọ bụ ma ị na-achị dị gị ma ị nara achị dị gị ewezilie n'ọ gị na anụ dị gị ọ bụ gị ọ bụ nwaanyị na-anụ nwoke ọ bụ nwoke nwaanyị na-anụ na-agba biznes pati na nkịtị nyabata n'ụlọ abịa na-asavụ ya na-ete ndị a na-asavụ ya chịkpọọ ihe dị njọ ihe dị njọ ụlọ ekwere akpụ mkpọ ọnya ndị be anyị ọ dị mma ọ dị mma mana nwoke ị ga ebutuzi ka ọ mụtuo nwa ọ kwetegokwu na ọ ga-eme ihe na-ewepụta ego gị chụzuo ụlọ ọgwụ ịlaik ọ nwoke si na a na-amanipuleti ya na a na-ama amanipuleti ya gị ga-echuz rapụzie rapụzie igbu ọchụ ndị be anyị ọnwa anyị anabagodi ga ka ga mmadụ zuo ike emechezi ọnataba ma emechie dị ya kedu ihe ọ ga-eme ụlọ ụlọ di ya sị gị kpọkalịa kpọkalịa gabazie kpọkalịa ụlọ gị gaba kụtuo ụlọ gị ma ọ bụrụ na na ị ga-ana ịkụtuo ụlọ gị na m achọrọ ya kama ị na-akaji na ana akịrịka na ntị eme e ihe m achọrọ ịfụ n'anya m ọ dịghị agwago gị kwụsị kedu ụdị ihe bụ ya kwụsịzi anyị kwụsịzi anyị ka mmadụ kụrụ mmiri dola edo nwụọ kwụsịzi anyị biznes ahụ na-ekpatago ego nke iji elucha ụlọ si wechie wele na-emebe biznes ọzọ danụ nje na-eze gị na n'iru moto nwoke mmadụ ka eze gị o bulu gị na-agagharị maka na o nwere ego aka adịrọ dị gị mana dị gị si na aka dịbukwuye nọọ na aka kwachapụrụ ya ibidozie na agalavanti ebe niile na agalavanti ebe niile na-emezi ka o si sọ gị zuo n'ike ndị na-eme ụdị ya bụ ndị dị total single ndị dị total single ma ọ bụ ndị ndị ndị mụchago nwa ịmago mụchacha nwa ọdụdụ nwa fa etogokwu e, sef amazi na onwere ihe ejizi nwaanyị eme na ọbagokwu na ụdị nwoke onwe ka nwaanyị gị ga-adịzi ọbago na nwoke ya bụ ọdụdụ nwa ya too ruo ihe dịka ebe 12 years maọbụ ọdụdụ nwa gị ruo ihe dịka 18 maọbụ 12 teenagers ahụ ị na-agalavantizi ihe imechego ihe ịbịala ịmụchago imechego ị galavant bazie ọ bụrụ onye aka nụrụ ọfụ ụka na-atụ ime amụ nwa maka inwe ike jee tụta hmm? ka emesịa anyị ndị be anyị ka ọ dị mgbe ọzọ